AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na-ege ntị ị bịala ezi enyi m eji m obi ụtọ na-anabata gị ana m arara gị n'ezinụlọ gị na-enye onye ahụ nke kachasị ihe niile elu onye pụrụ igbo mkpa anyị niile onye makwara otu ọ dịrị anyị ana m asị ka ọ gaziere gị n'ụbọchị taa ka anyị na-amalite ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ isiokwu anyị bụ nke na-asị izu ike nke Chineke izu ike nke Chineke Chineke chọrọ inye mụ na gị izu ike olee ụdị izu ike nke Chineke na-achọ inye anyị ọ bụ izu ike nke inwere onwe anyị pụọ na nramahụ ndị a mkpa ndị a ọgbachi ndị a ndị pụrụ itinye anyị na echiche nke pụrụ iweta mbibi n'ime anyị Chineke sị na ya onwe ya ga-enye anyị izu ike olee otu esi eleba ụdị izu ike a anya ka anyị wee ghọta ya biko ka anyị lebatụ anya n'akwụkwọ ihe mere n'ụbọchị ndị eze nke abụọ isi iri abụọ amaokwu nke iri na abụọ ihe mere n'ụbọchị ndị eze nke abụọ isi ohu amaokwu nke iri na abụọ ile anya n'ebe ahụ na ihe kpatara isiokwu nke ụbọchị taa ịmalite na nke mbụ n'akwụkwọ ihe mere n'ụbọchị ndị eze nke abụọ isi ohu amaokwu nke mbụ mere ka anyị matasị na ọ dị mgbe o ruru ụmụ Moab na ụmụ Amon na ụfọdụ ndị ọzọ dị iche iche na ndị Amorite jikọtara onwe ha ịbịa ibuso Jehoshafat bụ eze Izrel agha mgbe e mere ka ozi dị otu a ruo Jehoshafat ntị n'ihi na Jehoshafat maara ụzọ nke Chineke gịnị ka o mere ya kpọkọta Izrel niile cheta na mgbe Solomọn na-ewu ụlọ nsọ nke Chineke ekpere ezigbo ekpere n'ụlọ nsọ nke onye nwe anyị rịọ ya arịrịọ dị iche iche ọ bụrụ na mma agha abịa ọ bụrụ na nsogbu abịa ọ bụrụ na ihe ize ndụ abịa anyị nọrọ n'ime ụlọ a ka oge akwa biko zaa anyị Jehova sị ha na m ga-aza ma ọ bụrụ na unu ga-aga njem n'ụkpụrụ m mgbe nramahụ a bịara dakwasị ụmụ isrel obodo ndị a niile jikọọ aka imekpa isrel arụ ma Jehova nyere ụmụ isrel ndụmọdụ mgbe ha si n'ala Ijipt na-apụta sị unu emekwala ọgba aghara n'ebe ndị ya nọ obodo a nke Izrel hapụrụ na-enyeghị nsogbu bụ ndị bịara ibuso isrel agha mgbe Jehoshafat ji chọọ iru Chineke n'ihi na ọ maghị ebe ọzọ ọ ga-aga ọ dịghị ebe ọ maara ọ ga-enweta ogbugbo nke kwesịrị ekwesị na abụ ịgbakwuru Chineke ọ bụ ya mere akụkọ a ji pụta ìhè n'akwụkwọ ihe mere n'ụbọchị ndị eze nke abụọ isi ohu na okwu nke iri na abụọ ka Jehoshafat na-ebeso Chineke akwa ọ sị ya Chineke anyị ị gaghị ekpe ha ikpe n'ihi na ike adịghị n'ime anyị n'iru igwe mmadụ a bara ụba nke na-abịa imegide anyị anyị onwe anyị amaghịkwa ihe anyị ga-eme kama ọ bụ gị ka anya anyị na-adakwasị kama ọ bụ gị ka anya anyị na-adakwasị ebee ka anya nke gị na-adakwasị ma ị nọ na nramahụ Jehoshafat chọrọ ogbugbo ọ chọrọ nnapụta ya gbakwuru Chineke jụọ Chineke ajụjụ ebee ka anyị ga-aga onye nwe anyị ọ bụ naanị gị ka anyị maara gị ka anyị tụkwasịrị obi ya mere n'ụbọchị taa ka anyị wulie ntụkwasị obi anyị elu ebe Chineke nọ mara na Chineke pụrụ igbo mkpa anyị ọ bụrụ na ile anya na nkega nke iri na ise na nke iri na asaa cheta na anyị na-agụ n'akwụkwọ ihe mere n'ụbọchị ndị eze nke abụọ isi ohu amaokwu nke iri na ise na nke iri na asaa ọ bụrụ na anyị malite na amaokwu nke iri na anọ ị ga-ahụ na mgbe ụmụ Izrel na-ebeku Chineke akwa amaokwu nke iri na anọ ya sị ma mmụọ Jehova dịkwasịrị Jehaziel nwa Zekaraya nwa benaya nwa jihel nwa matanaya bụ onye livai onye sitere n'ụmụ esaf n'etiti mkpokọta ahụ gịnị ka jehova gwara jehezel gee ntị na amaokwu nke iri na ise ọ sị ṅaanụ ntị juda niile na ndị bi na jerusalem na eze anyị bụ jehoshafat otu a ka jehova sịrị unu unu onwe unu atụla egwu unu atụkwala ụjọ n'iru igwe mmadụ a bara ụba n'ihi na ọ bụghị unu nwe agha nke a kama ọ bụ Chineke nwe ya gị onye mụ na ya na-atụgharị uche achọrọ m ime ka o doo gị anya n'ụbọchị taa na mkpa ahụ niile nke na-etinye gị n'oke echiche nke na-eduba gị n'ịla n'iyi nke na-eme ka iche iwepụ ndụ gị na ọ bụghị gị nwe agha na ọ bụ nke Chineke cheta n'ụbọchị gara aga Jehova sị gị butere m mkpa ndị a ị na-eche gịnị bute mkpa ndị a jehova na-ekweghị nkwa n'ụbọchị taa na nramahụ ndị a bụ nke gị na ọ bụ nke ya onwe ya ga echegbula onwe gị naanị gị tụkwasị ya obi gịnị mere ndị Izrel ji bụrụ ndị nwetara mmeri n'agbanyeghị ịdị nta ha na n'ịdị ukwuu nke obodo ndị a niile busoro ha agha ọ bụ n'ihi na ha chọpụtara na ha enweghị ike ha ji ebuso ndị iro ha agha n'ihi na ndị agha ha bara ụba nke ukwuu ha amaghị ihe ha ga-eme bụ nke abụọ ha bịa cheta na ihe kwesịrị ha ime bụ ịtụkwasị obi ilekwasị anya ebe Chineke nọ mgbe ị na-elekwasị Chineke anya na nramahụ gị niile Jehova ga-eme ka ị baa na nnwere onwe nke ya onwe ya nke bụ izu ike nke Chineke na-akwadoro gị ya mere n'ụbọchị taa ezi enyi m ka anyị mụta na ịtụkwasị Chineke obi mata na ọ dịghị ebe ọzọ anyị nwere ogbugbo na-abụghị naanị na Chineke mgbe ị na-eme nke a ana m asị ka onye nwe m duwe gị ka Jehova m gọzie gị ka o mee ka ihe gara gị nke ọma ka ọ napụta gị na mkpa gị niile mee ka ụzọ gị bụrụ nke ziri ezi n'anya ya ya gazie n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndewonụ anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewe m chiwetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị oziọma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3rd 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari. kano steeti nke a bụ nke ndị nọt west nigerian conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ igbo rosemary ugowanyi lawrence na ishaya zakaraya onye na-asụ asụsụ hausa ọ bụ nwanne anyị nwaanyị ọmụlaya olushola jegede onye na-asụ asụsụ yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ na Tony Cheta Secondary School Sabongari Kano State ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School noman na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị ndị gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na kano steeti dị gị ndị ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na ọnwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche kelee ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa abụ nke a na-ewuli mmụọ anyị ka Chineke gọzie unu ka mara ya baro n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ụmụ chineke ana m ekele unu n'ihi na unu bụ ndị a gọziri agọzi maka ohere ọma unu nwere ike okwu onye nwanyị ụbọchị nketa a bụ ụbọchị ọzọ dị mma mgbe anyị na-ewetara n'isiokwu kebụ okwukwe na nsọpụrụ chineke okwukwe bụ ntọala nke nsọpụrụ chineke n'ime ndụ mmadụ ọbụla ihe ọgụgụ anyị siri n'akwụkwọ ndị hibru isiri na otu amaokwu isii nke na-asị ma a sị na okwukwe adịghị ọ bụ ihe a na-apụghị imebi ime ihe ga-atọ Chineke ụtọ n'ihi na onye ọbụla nke na-abịakwute Chineke aghaghị ikwe na ọ dị na ọ bụ ka onye na-egosi onwe ya onye kwesịrị ntụkwasị obi nye ndị na-achọ ya ma na mmalite nke akwụkwọ ndị Hibru si na otu amaokwu kembịa na nke abụọ na-asị na okwukwe bụ ndabere nke ihe a na-ele anya bụrụkwa nhọpụta nke ihe a na-ahụghị anya na ọ bụ sitekwa n'okwukwe ka a gbaara ndị okenye ama gịnị bụ nsọpụrụ Chineke nsọpụrụ Chineke na-akọwapụta ndụ nke ịdị nsọ ndụ nke mmehie lee merụrụ ndụ nke mmebi iwu na ịjọ njọ nlọpụta ya na-adịghị mebie ịbụ onye na-asọpụrụ Chineke bụ onye yiri Chineke okwu ahụ a kpọrọ ịsọpụrụ Chineke abụghị okwu na-atọ ọtụtụ mmadụ ụtọ ọtụtụ ndị mmadụ mgbe ụfọdụ na-enwe ọgba aghara dịka ọ gbasara ụzọ otuto nsọ ji apụta ìhè n'ime ndụ mmadụ ị nwere ike ịjụ ndị mmadụ ka ha kọwaa ihe bụ ịdị nsọ ụfọdụ ga-asa ya onye isi ndị ntorobịa anyị na-arụsi ọrụ ike n'ihi nke a ọ bụ onye dị nsọ nwanne anyị nwaanyị a maara ka esi abụ abụ ka ọma n'ihi nke a ọ dị nsọ ọ bụ onye na-asọpụrụ Chineke a na-ele anya ọtụtụ mmadụ na-akọwapụta ihe ọdọ dị iche iche pastọ anyị maara ka esi ekwu okwu Chineke o onye a bụ onye na-asọpụrụ Chineke kama otu nwanna kwuru okwu sị la omume mmadụ la ihu ọha na ihe gbasara okpukperechi nwere ike ịbụ ihe eji na-ekpuchi omume dị njọ ka onye ahụ na-eme na nzuzo ọ na ị chọrọ ịma onye dị nsọ ọ ga-esite n'okwu ya na omume ya na mmerịkọta ya n'ebe ụmụ Chineke nọ ikwu eziokwu na mbara ma ọ ga-abụ na nzuzo ibi obi ziri ezi bụ ụzọ esi amata onye dị nsọ ka anyị cheta ihe gbasara onye farisi na onye ọnụ ọtụ ndị gara ikpe ekpere n'ụlọ nzukọ na onye farisi guzoro gosi onwe ya dịka ezigbo mmadụ onye ezi omume na onye dị nsọ ebe ọnụ ọnụụtụ hulatara ihu ya na-akwa akwa na-eti aka n'obi n'ihi na onye farisi ahụ mere onwe ya ka ọ bụrụ onye ezi omume n'iru a akwụkwọ nsọ si na jizọs sị la onye ahụ bụ onye ọnọdụ bụ onye lara lụọ ụlọ ya la ọṅụ n'ihi na ọbịa ka chineke gụrụ na onye ezi omume nwanne m okwukwe gị ọ na-enyere gị aka ito eto laịbụ nwa chineke onye bụ onye nke chineke adịghị egosi onwe ya la ụzọ ma ọ ga-abụ Lụzọla abụghị ihe ọ bụ o kwesịrị ntụkwasị obi n'ihe niile agwa ya na ezi omume na-apụta ihe olee otu anyị ga-eji bụrụ ndị na-asọpụrụ ndị bụ ndị na-asọpụrụ Chineke mbụ aghaghị m nwaanyị ọzọ Jọn isi atọ amaokwu atụrụ na nke isii Jizọs gwara Nikodimọs n'ezie n'ezie asị mme ọ bụrụ na mụ mmadụ ọzọ ọ pụghị ala alaeze Chineke anya Nikodimọs ya olee otu ga-eji mụọ mmadụ ọzọ maka pụrụ ịbara afọ n'ihi nke ugbo abụọ mụọ ya ọzọ jizọs asị ya n'ezie n'ezi asị mme ọ bụrụ na mụọ mmadụ site na mmiri na mmụọ nsọ ọ pụghị ịba n'ala eze chineke nke a mụwere n'anụ arụ bụ anụ arụ ka a mụwere n'ime mmụọ nsọ bụ mmụọ nsọ nke bụ aghaghị ịmụ anyị ọzọ ma ọ bụrụ na anyị bụ ndị ga-emụta ịsọpụrụ chineke anyị aghaghị ichegharị na mmehie anyị aghaghị ichegharị na mmehie ọzọkwa akwụkwọ taịtọs isi abụọ amaokwu na otu ruo iri na abụọ si na e gosiri amara chineke nke na-ewetara mmadụ niile nzọpụta na amara ahụ na-adọ anyị akara ntị ka anyị jụ asọpụrụghị chineke ma nwee uche zuru oke na nke nsọpụrụ chineke na nke ezi omume n'oge dị ugbu a ụmụnne m okwu anyị ka anyị na-echetara anyị bụ ọ bụrụ na anyị bụ ndị okwukwe n'ezie na anyị ga-abụkwa ndị na-asọpụrụ chineke na ikwesị ntụkwasị obi chetala ịsọpụrụ chineke bee dị nsọ onye nwe anyị nọ njikere ịdị anyị nsọ n'ihi nke a ka anyị kwesị ntụkwasị obi na okwukwe onye nwe anyị ga-ebuli anyị elu n'ime mmụọ ka anyị tezuoro nke oriri nsọ otu anyị ga-ahụ ihu na ihu n'ikpeazụ ya dịrị anyị otu a aha jizọs onye nwe anyị Amen. Amen. Amen. onye mgbasa ozi josaya anụcha imela e n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ngọzi ya bụrụ nke gị na ezinụlọ gị n'aha jizọs amen otu aka ka anyị jikwa na-ekele eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka ịhụnanya chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs ọbụma ndị ọbụ abụ missionaries of aba ndị nyere anyị abụọ nke ụbọchị taa anyị na-arịọ ka udo chineke chia n'ime ndụ unu n'aha jizọs amen unu emeela ndị na-akpọtụrụ anyị ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka chineke n'ime ịhụnanya ya mee ihe nrịba ma n'ime ndụ anyị n'aha jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio na-abịara unu Adventist World Radio ka m wetara anyị Ozioma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana si gị onye ọma na-ege ntị Ozioma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugowanyi Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School Sabongari Kano steeti anyị ga-anọ na Kano steeti na Mee 28 ruo 3 Jun, 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Gari Tony Cheta Secondary School, Kano State mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị na-achọ onye gị na ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị jikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo